ụmụ igbo ekenekwa m unu ọ bụrụ na unu na-esonye n'ihe na Facebook nke ikpeazụ unu ga-afụ ihe na-eme between Jpac Chief of Staff ya na ikuku na Akwara Tugo Jpac bụ onye nke ji bụ Igbo blọga ụnụ ma amasị na afịa bụ okwu anyị ọnụ ọ bụ ihe ọ na-alụ bụ ịmanye gị ebe ọ bụla ọ fụrụ okwu okwuo ya na ikuku na onwe ya kwu bụkwu sọmbọdị bụkwu ka blọga mụrụ ma ga ya blọga maọbụ ga-akpịa man of God maọbụ ga-akpịa native doctor nke ọ bụla ọ bụ ya ma bụrụ nọ n'iru akwụkwọ de na akwara atụgo na onwe ya kwuo si na ya nwa bụ aka ji ọfụ okwukwe akwụ ọkịcha so apụta yeside akwanara atụgo webe atụọ ji ịpaga n'ezi kwukwu na alụsị ka ya bụ okwu sugbo ebido nke sọ ọ bụla eburu ọ bụla ideso ebe okwu a na mbido mara okwu sugbo ebido pụtara ebe tri weeks ago ezi ikuku wee bịa mee vidio na ya bụ vidio ọ bịara pest ya pikchọ akwara atụgo wee bịa na-agwa ndị mmadụ na akwarata ugo jelu imelu ndị mmadụ ọgwụ wee bịa tinye mkpọ n'ala mkpọ n'ala wee bịa wolu wee bịa wolu fọs wee bịa gbalie azụ akwarata ugo wee bịa sị na emechara arụ ọchị akwarata ugo to the hospital so onwe na-agwa ndị mmadụ na akwarata ugo bụ fake ka ọ bụ na ọ bụ fake native doctor na ọ bụrụ akwarata ugo ji bụ aka ji ọfọ okwukwe akwa ọkịja webe tinye nọmba na skrin ya dade wee na-asị na dat nọmba o tinye na skrin ya bụ nọmba dị man bụ dị original aka ji ọfụ ụgwọ ahụ ọkịja so akụkọ mechara ihe na wee na-asị na dat na akwa datugo na nwanne nwoke bụ ori kafa na-ezu ndị mmadụ na-egbu ndị na na ndụ ndị mmadụ na ino na fa bụ ndị ori bụrụ feki so akụkọ mechara vidiyo a jee pak na wee magbukwa dị vidiyo werekwa chia dị vidiyo na peji ya werekwa post kwuo something concerning the issue na-akwụkwọ na akwaratugo bụ wayoko na-egwu na ọ bụ fake bụrụ onye wayo na ọbụrụ ya ma bụ aka ji ọfọ okpukpe akwa ọkịja exactly the same thing ezi ikuku kwuru ka jepak na onwe ya kwukwu we na-agwa ndị mmadụ na nọọsụ na hospital na-aba akwaratugo na arọchighị atụ na ọ bụ na nkwọ na nijidili azụ uh, akwaratugo gbasaa nke na ọ nọzọ almost near death so afọ ka mechara ihe niile a ọ nọ one week I am running team from Akwara Togo. After one week later, Akwara pụta na social media a na-eme vidio na celebrate na Akwara Togo apatago so Akwara Togo wee bịazịa pịasube Polibaza Jpa na Ezekwu for ịdị na-akpụta afọ ya na social media na fa jikwa na-ebi ebibo na fa na-egbochi ọnụ n'oge mefa nka mefa nka ịmago asonye iwe na-egbokwa onye gbochiri onye gbochiri onye magoda kind of thing wee akọwasị na ihe mere ndị a bụ na na ọ pụtara ka ọ gọọrụ ndị mmadụ ụfọ wee tinye mkpọ na na 7 na nke mkpọ na nke from first to 6 agbago wee sị na the last one ya tinye ka ya gba ka ya tọnụzi ka ya pụọ ọkụ dị tin wee bịa gbasa ya gba ya n'arụ na ọkụ ya bụ ihe emerụ so iwe ihe ezikuku na jepakị kọrọ wee na-ewezi akwara tubu wee sị na for that reason na JPAC na Ezekwu na-ewichi ya det na fa na-ebochi ya ọnụ na because of that reason na ihe dị na Ezekwu na JPAC kwuru ga nachilife fast so ọ pụtazi yesterday wee akwaratugo na wee bịa gbolu efi wee jee na asị Okija wee bịa tụọ ezi ya na jee pak na arụsị si alụsị ya bụ befa ebe ọ fụrụ fa na ihe nna afa chere n'isi ebe nne fa ya na ya na-achị elufe azụ o wee sikwa na ya bụ vidio dat na in two days time ya ga-ejekwu vileji jee pak ka ejekwa tụọ jee pak na alụsị vileji fa si afta ka nke a mechara o mere few hours later ezikuku na onwe ya bụ postgbo vidio nke post na peji ya ewefu vidio ebe ezikuku nọ na one room like that tọnyesie kandụ. ka ọ ọfọ nke ya kwa sikwa na ihe niile a akwaratugo o kwuru n'isi ya na ọ ga-anachi elu ya nwa bụ akwaratugo azụ n'ọghara akwaratugo bụ onye ga-ebuzo anwụ na ọbụrụ ya nwa bụ izu ikuku anwụ wee sị na na-atụtụ chalenji ka nwaza ya na izu onye ga-etuzo wee nwụọ mgbe na-asị mmụ igbo ọgịnị dụ ọgịnị na-emenụ otu a ka ga-esi afaiti enemis anyị nwere today unu n'anya aka n'anya n'aka n'anya n'aka igbo na afụ na ndị Igbo gbazara okilikili today every other tribe enwe na Nigeria today agbakọkwala ụmụ Igbo ọ dịzikọ sọnsọ ụmụ Igbo ka fa akpụzi n'ọnụ nke ikpeazụ mgbe na-ajụzi otu anyị si afaịtị onwe na ha ga-esi wee faịtị enemy na-atụrụ from outside abịata na fesbuk tụzie na dibia kali everywhere dibia ka kụziri ndị nwa a na-agwọrọ ọgwụ ndị Igbo bloggers na nwefe ekwu ekwurekwu mmadụ zuo ike ọbụ na ọbụrụ na blọga nka na-akọ ọnụ ọ bụrụ na pastọ ka ọ bụrụ blọga na pastọ na-akọ ọnụ sọnsọ mmụ igbo bie na-emu ya sọnsọ mmụ igbo bie na-emu ya anyị nwere biga biga pro na igbo today anaghị okwu ya sọnsọ ya na amazina bid na-echezi ya richado amazina aka na-agbazi alụsị na soshal midia to keep fathers esiro na eme ihe spirichual ihe omenala esi na gwana handle spiritual things ị nwere ike ịfụ onye si na ya bụ native doctor pụta na eme live video na Facebook amazina ya bụ amazụ ma ọ bụ monetization costs ihe niile a ndị eze nwaanyị kalizi everywhere eze nwaanyị mmiri everywhere dibias everywhere pastors everywhere bloggers everywhere and ihe niile ihe na-enwegbe ihe na-abụrụ na akwụkwọ na-afa pụta na social media ọ na-afada amaghị their business ị ga-afụ nwa afọ Igbo nke a ọ na-achọkwa wesụ ka o gosi wee site n'afọ onye igbo nka jee paakị na onwe akwụ onwe na-apụta na-epirichi na onye bili ka ibi ya bili n'oge ndịzi bụ ịfaịtịrị onye nka ịfaịtị onye nka ya na ajụnụ bụ ọ bụ ụkwụ a ka na amaghị eji elu ụmụ ahịa ọ bụ otu a ga-esi wee chịkọta onwe wee nwee ike deal with external enemies anyị nwere lot of issues to address na Igbo today ọ bụ maka Lagos gọọmenti na akwalikwesị ihe emume anyị na Lagos ọ bụ nke a ga-ekwu maka ndị nke nke Rufai na-eme na saịdị ugwu Awụsa ka ọ ga-ekwu maka insecurity dị n'ala Igbo unu kwụsịbe nke a na nwana nwoke bụ naanị ka nna onwe ya ọ bụ na kọt ekwu ihe ndị a ga-ekwu stiyet enwere ike relizi onye nke unu enwere ike welu pawa unu si amara unu nwere pawa na unu bụ netizọk ọbụrụ pastọs unu nwere pawa nwee nka unu enwere ike welu dos pawa a ka nwere ike wee dili egwu dos pepụl n'ihu na-arụzi today na-abụzi na afaititi onwe unu gwazianụ m ọ bụrụ na na-afaiti onwe m ka ezi anya ndị yoruba na ndị awụsa ga esi afụzi unu ndị awụsa na ndị yoruba sapụrụ ọnụ si na ndị igbo afụrụ nfa n'anya and ụnụ nwa na ụmụ bụkwa ụmụ igbo kwu a na-egosikwu na ihe afa kwuru bụ eziokwu eziokwu ka ọ bụ na ọ bụrụ asị keenu mgbe mgbe o bido anyị na-agba onwe anyị mgba na ọnlaịn taịm a ga-eji wee promotuo bizinesi mma igbo ma ọ bụ promotu ihe ọma na-eme igbo ewere na-afaịtị onwe anyị were na-agba mgba biko unu let's work on ourselves ọ dị oke mkpa nụ